trendybeats.com. Mobility on the beat. Olu si elu oyi, egwu a na-agụlụ nne, obi igbo n'ọkwa m na-eti egwu a. Ihe yi, unu afụla ezi nne m, ọ bụkwa afọ mụrụ m, Chukwu gọziere m nne m. ọ ya bụkwa nne mụrụ m ọ bụ onye rikoro bunye m ọ ya bụkwa nne mere ya o ọla na eze gbasigodo ọsọ n'ụwa ọ ya bụkwa nne ga-apụ onye si n'alụ ya abịa ụwa chukwu gọziere m nne m onye ji ndị ya chụọ aja na ọ na-abụkwa nne mere ya o pushi pushi pushi na onye mere ya o mma bụ ife mbụ n'ụwa ya o ọ na-abụdo onye ga-abịa o papa gọziere m nne m ọya bụ chi m anya o kedu ife ga-emelụ mama e ọkwa ya bụrụ mama ite naanị ya n'ime afọ ya

nne m bụrụ ahịa dị egwu ọkwanya bụrụ m n'ime afọ ọkwanya nyere m mmiri ọkụ ọkwanya zụrụ m dị nduto ndị nne n'unu dị ike unu afụlụ ezi nne m Ọya bụkwa afọ mụrụ m chukwu gọziere m nne m Ọya bụkwa nne mụrụ m ọ bụ onye jiforo bunye m ọ bụkwa nne mụrụ m ọhaneze gbasigodo ọsọ n'ụwa ọ ya bụkwa nne gị akwụwe onye si n'alụ ya abịa ụwa chukwu gọziere m nne m onye ji ndị ya chụọ aja na leboru ọ na-abụkwa nne mere ya o pushi pushi pushi ọ na-abụdo onye mere ya o mmafụ bụ ife mgbu n'ụwa ya o ọ na-abụdo onye ga-abịa o papa gọziere m nne m ọ ya bụ chi m anya o nne nne nne nne gịnị ka ga-emelu gị o ezi nne ezi mama o achala ụgwọ nwanyị m ezi mama o afọrọ gị n'anya o mama o mama m e, o ịfụnanya aka nke mama mama gbabala m egwu mama gbabala m egwu ụgwọ gbabala m egwu mama m m egwu mama babala m ije ije ije ije ije ije ije mama mama mama mama mama mama More music on trendybeats.com.